Yeah, this is um, a classroom in another school that I went to observe what is really going on in schools today. And um, in this very classroom, I can find out only three pupils. Now let's move closer to them and they find out from them why other school children are, are not yet in the school. ọ na-abịa gị akwụkwọ na klaasị nọ sọ na eto ọbịagolo akwụkwọ tata na klaasị nọ sọ na eto ọbịagoro akwụkwọ tata ka emekwa na o ji bụrụ so na eto ọsọ na eto bụ ndị na-agụ na klaasị ụnụ yi nne ka e klaasị bụ ya praịmarị gịnị ọ basic praịmarị 2 ụnụ yiri nne like one ka unu ulu na klaasị a unu lụrụ teti ọ bụ site na ete ọbịagoro akwụkwọ ka ezi eme na ndị ọzọ abịabịara akwụkwọ na a na-eme gịnị bọmbụ hịa na ebe ka onye gwaziri unu na one ndị na-atụ bọmbụ ka ndị na-atụ dị bọmbụ ụnụ ọma maka ndị a na-akpọ Boko Haram ka ndị ha bụ Kedụ bụ ndị Boko Haram? ndị na-egbu mma, rili rili ka ezi ka unu si wee nụ ya na ha ya abịa ịtụsị bọmbụ na churches ikiri ya na fonu ma gị ebe ndị Boko Haram na-abịa ịbọmbụ ụlọ akwụkwọ na n'ụlọ ụka ya mere na ndị mmadụ abịaghị akwụkwọ unu nwa bịakwanụ ka ihe unu ji bịaba ụjọ nwa nara atụ unu atụọ bọmbụ ịgbaba ọsọ ị ga-agba mkpọnụ ọsọ ma atụọ bọmbụ <laughs> so nne gị nwakwan ka e kpatara ijikwanụ bịaba ebe ndị ọzọ abịarọ mana unu nụkwa na a na-atụ bọmbụ na skuls hea gị nkwa ka mọmị gị kwukwanụ mọmị go dị anyị nọrị n'ụlọ ka anyị na-amụ akwụkwọ anyị na agaghị esi anyị na anyị gaba atụ bọmbụ anyị Hmm, that's the Gomakuyawu bomb. Okay, that's the current situation that we find ourselves today in Nigeria education. That uh, instead of government to promote education, instead of um, government to show that they are in charge of lives and properties, securing lives and properties. Rather, they are putting fears in the minds of people. Today, we had in the Nigerian um, radio news how the repentant Boko Haram are being sent abroad to study, and are talking about the bill of. Um, uh, agency for repentant uh, Boko Haram. It's funny enough and it's sad enough that uh, government has helped in uh, dragging education to dust. They are bringing everything to square zero. Instead of protecting lives and properties, instead of being in charge of security, now they are telling the world that every individual in Nigeria is insecure and your own life is in the hands of Boko Haram and the terror governments.